unu mana m na-ejere ụka n'ibe nna-eve bụ mmiri mmiri ka nna-eve amụrụ mgbe ọbụla ndị na-eje ụka apụta na-emeli m prishi ndị pastọ na kọmentị pastọ raa saịdị omenala ka ije saịdị nke omechukwu na menejere ụka nwebela ụwa anwansị ka m meela onwe m mụ na-ehụrụ m megbuo ya mma omenala bụ m na-eme ejiri m aka gị eme ejiri m ọnụ gị eme ejiri m ọkpa gị omume nwechibe nne m ji eme ya o nwere nke na-asị m mụ ripent maka mmejọ ọkụ m ọga ọkụ mmụọ ọkụ mmụọ bụ ọkụ mmụọ ya na saon gị na-eje oh, abana mbọ ọkụ mmụọ bụ ọkụ mmụọ ọ bụ gị na-eje ọkwa mụ ya eje ị mara ama apụta echi niile kịta ibu m igwe? ma ngị ma naanị emere m prish na nọrọ ọkụ mmụọ so that is life ọkwa ịbụrụ ụka ụka dị n'obu gaanyị ibe ụka dị n'obu mmiri bụ na ihe onye na-eje ụka na ọ na-eme mpụ na awụwọ na nzuzo mana onye na na-eje ụka enwe obi salị salị nji na-enyere mmadụ aka nwee obi mmadụ ịghọta mma na enwe m obi mmadụ nwee obi salịsala na m mmadụ ibe m olikechi na anọdụ nenu igwe ngị nwe nọdụ n'ọkụ m bụ gị na-eme prishi so eprishiznel m na m ejere ụka omenala awa na-eme ka m na-emegide oo tii ike agwụ m tii nwụrụ gị stop play na egwu egwuregwu ọ bụla ibe mmụ arụ ịghọtara ọkụ dị ova ibe ọjọọ dị na naijiria erike na aka hit isi ka o megbuo onye ọbụla